Luk isi nke isii o rue na ọ na-aga n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya wee na-agha oke ọka na-ata na-amazụ ha n'aka ha ma ụfọdụ n'ime ndị Farisii sịrị gịnị mere unu na-eme ihe na-ezighị ezi na iwu ime n'ụbọchị izu ike Jizọs wee zaa ha sị unu agụghị ọbụna ihe a nke David mere mgbe agụụ gụrụ ya ya onwe ya na ndị soro ya otu a batara n'ụlọ Chineke were kwuo ogbe achịcha a na-eche n'iru Chineke rie ya o wee nyekwa ndị ya na ya yikọ nke na-ezighị ezi na iwu ka erie ma ọ bụ naanị ndị nchụaja ka o ziri ezi o wee sị ha nwa nke mmadụ bụ onye nwe ụbọchị izu ike o wee rue n'ụbọchị izu ike dị iche na ọ batara n'ụlọ nzukọ ha wee na-ezi ihe otu nwoke nọkwa n'ebe ahụ aka nri ya kpara akpọnwụ ma ndị ode akwụkwọ na ndị farisii na-eche ya ma ọ ga-eme ka arụ dị ya ike n'ụbọchị izu ike ka ha wee hụ ihe ha ga-eji buo ya ebubo ma ya onwe ya matara ihe ha na-atụle n'obi o wee sị nwoke ahụ aka ya kpọnwụrụ akpọnwụ bilie guzo n'etiti o wee bilie guzokwa jizọs wee sị ha ana m ajụ unu o ziri ezi na iwu ime ezi ihe ma ọ bụ ime ihe ọjọọ n'ụbọchị izu ike ịzọpụta ndụ ma ọ bụ ịla ya n'iyi mgbe o lesịrị ha niile anya gburugburu o wee sị ya setịpụ aka gị o wee mee ya e wee mee ka aka ya dị ka ọ dị mbụ ma ndị ahụ jupụtara na-enweghị uche a wee na-ekwurịta n'etiti onwe ha ihe ha ga-eme jizọs o rue n'ụbọchị ndị a na ọ pụrụ rigo n'ugwu ahụ ikpe ekpere o wee nọgide n'ogologo abalị ahụ niile n'ikpe ekpere nye chineke mgbe chi bọrọ ọkpọ ndị na-eso ụzọ ya bịakwute ya o wee rọpụta n'ime ha mmadụ iri na abụọ ndị ọ kpọkwara aha ha ndị ozi Simon onye ọ kpakwara aha ya Pita na andrew nwanne ya na james na john na filip na bartolomew na matthew na thomas na james nwa alifius na simon onye a na-akpọ zilotis na judas nwa james na judas iskariot onye ghọrọ onye rara ya nye o wee so ha rịda guzo n'ebe dị larịị ya na oke igwe ndị na-eso ụzọ ya na oke ọtụtụ ndị juu ndị si na Judia niile na Jerusalem n'ụsọ oke osimiri nke tai na Sidon pụta ndị bịara ịnụ okwu ya na ka e wee mee ka arụ ha dị ike n'ọrịa ha niile emekwara ka arụ ha dị ike bụ ndị mmụọ na-adịghị ọcha na-esogbu igwe mmadụ ahụ niile wee chọọ imetụ ya aka n'ihi na ike na-esi na arụ ya pụta na-emekwa ka arụ dị ha niile ike ya onwe ya wee welie anya ya elu lee ndị na-eso ụzọ ya sị ngọzi na-adịrị unu bụ ndị ogbenye n'ihi na alaeze Chineke bụ nke unu ngọzi na-adịrị unu ndị agụụ na-agụ ugbu a n'ihi na afọ ga eji unu ngọzi na-adịrị unu ndị na-akwa akwa ugbu a n'ihi na unu ga-achị ọchị ngọzi na-adịrị unu mgbe ọbụla mmadụ ga-akpọ unu asị mgbe ọbụla ha ga-ekewapụkwa unu takwa unu ụta tụfukwa aha unu dịka ajọ ihe n'ihi nwa nke mmadụ ṅụrịanụ ọṅụ n'ụbọchị ahụ wulikwa n'elu n'ihi ọṅụ n'ihi na lee ụgwọ ụlọ unu dị ukwuu n'eluigwe n'ihi na otu ahụ ka ndị bụ nna ha mere ndị amụma ma ahụhụ ga-adịrị unu ndị ọgaranya n'ihi na unu na-enwezu nkasi obi unu ahụhụ ga-adịrị unu ndị afọ juworo ugbu a n'ihi na agụụ ga-agụ unu ahụhụ ga-adịrị unu ndị na-achị ọchị ugbu a n'ihi na unu ga-eru uju kwakwa akwa ahụhụ ga-adịrị unu mgbe ọbụla mmadụ niile ga-ekwu okwu ọma banyere unu n'ihi na otu ahụ ka ndị bụ nna ha mere ndị amụma ụgha ma asị m unu ndị na-anụ okwu m na-ahụnụ ndị iro unu n'anya na-emenụ ihe ọma nye ndị na-akpọ unu asị na-agọzinụ ndị na-abụ unu ọnụ na-ekpe ekpere nye ndị na-akpali unu onye ọbụla nke na-eti gị aka n'otu ntị chekwara ya nke ọzọ onye na-anapụkwa oke uwe gị egbochila ya ịnarakwa uwe ime gị na-enye onye ọbụla na-arịọ gị onye na-anapụ gị ihe arịọkwala ha n'aka ya ọzọ dịka unu na-achọkwa ka mmadụ mere unu unu onwe unu na-emekwa ha otu ahụ ọ bụrụkwa na unu ahụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ unu n'anya aha ekele gịnị dịrị unu n'ihi na ọbụna ndị mmehie na-ahụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ ha n'anya ọ bụrụkwa na unu eme ezi ihe nye ndị na-eme ezi ihe nye unu aha ekele gịnị dịrị unu n'ihi na ọbụna ndị mmehie na-eme otu ihe ahụ ọ bụrụkwa na unu ewere ihe binye ha bụ ndị unu na-ele anya na unu ga-anata n'aka ha aha ekele gịnị dịrị unu ọbụna ndị mmehie na-ewere ihe binye ndị mmehie ka ha wee narakwa nke raka ya ma na-ahụnụ ndị iro unu n'anya na-emekwa n'ezi ihe nye ha na-ebinyekwa ihe ghara iwepụ ịtụkwasị obi ụgwọ ọrụ unu ga-adịkwa ukwuu unu ga-abụkwa ụmụ nke onye kachasị ihe niile elu n'ihi na ya onwe ya nwere iru ọma n'ebe ndị na-enweghị ekele na ndị bụ ajọ mmadụ nọ nweenụ obi ebere dịka nna unu nwere obi ebere ọzọ unu ekpela ikpe agaghị ekpekwa unu ikpe ma ọlị unu amakwala ikpe agaghị amakwa unu ikpe ma ọlị rapụnụ a ga-arapụkwa unu na-enyenụ a ga-enyekwa unu ọtụtụ ọma nke a bịadaworo ala yọkọta nke na-ejubigakwa oke ka ha ga-enye n'obi unu n'ihi na ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụkwara unu ọzọ o wee tụkwara ha ilu sị onye isi pụrụ ịdụ onye isi ha abụọ agaghị adaba n'olulu onye na-eso ụzọ onye ozizi adịghị akụ onye ozizi ya ma onye ọbụla mgbe e mere ya ka o zuo oke ga-adị ka onye ozizi ya ma gịnị mere iji lee irighiri ahịhịa nke dị n'anya nwanna gị ma ị tụgharịghị uche na nduhie nke dị n'anya nke gị ma ọ bụ isi aṅaa bụ isi nwanna gị nwanna m kwee ka m tụpụ irighiri ahịhịa ahụ nke dị n'anya gị mgbe gị onwe gị na-ahụghị nduhie nke dị n'anya nke gị onye iru abụọ buru ụzọ tupu ntụhie ahụ n'anya nke gị mgbe ahụ ka ị ga-elegide anya ịtụpụ irighiri ahịhịa ahụ nke dị n'anya nwanna gị n'ihi na ọ dịghị osisi ọma ọbụla nke na-amị mkpụrụ na-abaghị n'ihe ọzọkwa ọ dịghị osisi ọbụla na-abaghị n'ihe nke na-amị mkpụrụ ọma n'ihi na a maara osisi ọbụla site na mkpụrụ nke aka ya n'ihi na mmadụ adịghị ekpokọta mkpụrụ fig site n'ogwu ha adịghị aghọtakwa mkpụrụ vaịn site n'ubi ogwu ezi mmadụ site n'ezi akụ nke obi ya na-ewepụta ezi ihe ajọ mmadụ sitekwa n'ajọ akụ nke obi ya na-ewepụta ajọ ihe n'ihi na ọnụ ya na-ekwu okwu site n'ihe nke obi nwebigara oke ma gịnị mere unu na-akpọ m onye nwanyị, onye nwanyị' ma unu emeghị ihe niile m kwuru onye ọbụla nke na-abịakwute m nke na-anụkwa okwu m niile nke na-emekwa ha m ga-egosi unu onye o yiri o yere mmadụ nke na-ewu ụlọ onye gwuru gwumikwa wee tọọ ntọala n'elu oke nkume mgbe mmiri juru osimiri wee tikwasị ụlọ ahụ ma o nweghị ike ime ya ka o mee mkpatụ n'ihi na e wuru ya nke ọma ma onye na-anụ ma o meghị ha yiri mmadụ nke na-ewu ụlọ n'elu ala na-enweghị ntọala nke osimiri tikwasịrị ngwa ngwa o wee dakasị mbibi nke ụlọ ahụ dịkwa ukwuu